Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 7, Dialogue for Listening. Olee ihe ireghe? Ireghe m unere. Ireghe ihe ego ole ole? Ọ n'ọ peni. Zụ mmiri la Ọ dị mma zụrụ wani. were na n'ego onye m chenji zụrụchaa nne m ya ọ dịghị nwanne m ka ezuole ọ dị mma imene Dialogue for practice with build-ups. Olee ihe ire ereghe m unere ereghe m unere ole ole ole ole ireghe ha ego ole ole ireghe ha ego ole ole ọha na penny ọnụ penny ịzụ ịzụ tọrọ tọrọ zụ ime iri na atọ tọrọ zụ ime iri na atọ tọrọ ọ dị mma zụrụwanị ọ dị mma zụrụwanị iwe iwe iwere iwere inye inye Change! Change! were n'ego nye m chenji were n'ego nye m chenji ịzụcha ịzụcha ịzụrụcha ịzụrụcha zụrụchanị m ya zụrụchanị m ya ọ dịghị ọ dịghị nne nne nwanne nwanne ọ dịghị nwanne m ọ dịghị nwanne m izu izu ka ezuole ka ezuole adị mma ime ene Ọ dị mma ime Dialogue for practice without build-ups. Olee ihe ire gị? Olee ihe ire gị? Ereghe m unere. Ereghe m unere. Ireghe ego ole ole? idego ihe ego ole ole ọ anọ peni ọ anọ peni zụimiri la atọ tọrọ zụimiri la atọ tọrọ ọ dị mma zụrụ nwanne ọ dị mma zụrụ nwanne were n'ego nye m chenji were n'ego nye m chenji zụrụchanị m ya zụrụchanị m ya ọ dịghị nwanne m ka ezuole ọ dịghị nwanne m ka ezuole ọ dị mma ime ene ọ dị mma ime ene Dialogue for comprehension. Olee ihe ire gị? Ereghe m unere. Lee ihe ego ole ole? wa nọ peni. Zụọ mmiri la atọ tọrọ. Ọ dị mma zụrụ wani. Were n'ego nye m chenji. Zụrụchanị m ya. ọ dịghị nwanne m ka ole ọ dị mma imene Drill 7.1 La and na auxiliary plus the verbal noun. Part A with class H verbs. Ana m eri azụ. Ha anaghị eri azụ. ire akwa anaghị ere akwa ya ọla ere akwa ịgụ akwụkwọ ọla agụ akwụkwọ ndụ ndụla agụ akwụkwọ ịsa ndụla asa ji anyị anyị na-asa ji iku mmiri Nwaanyị na-eku mmiri. Mụ ana m eku mmiri. Ịkụ nkwụ. Ana m akụ nkwụ. Ya. ọla akụ nkwụ iri une ọla eri une ha anaghị eri une Part B Question and affirmative answer drills with Class H verbs. Unu na Ị na-eri unere? Ee, ana m eri unere. ire ji ilere ji ee ana m ere ji chinyere chinyere lere ji ee ọ lere ji ịsa akwa e, na asa akwa ee ọ na-asa akwa unu unu na-asa akwa ee anyị na-asa akwa iku mmiri unu na-eku mmiri ee anyị na-eku mmiri ghe ị na-eku mmiri ee ana m eku mmiri Part C with class HL verbs. Ana m aga Ụmụahịa. Ya. Ọ na-aga Ụmụahịa. Ishi azụ. ọ na-eshi azụ mụ ana m eshi azụ ha anaghị eshi azụ ilu uyo ana alụ uyo anyị anyị na-alụ ụyọ mụ ana m alụ ụyọ ide ihe Aga m ede ihe ya ọ na-ede ihe Part D Questions and affirmative answers with Class HL verbs. Unu na-eji ụmụ ahịa? ee anyị na-eje ahịa ishi azụ unu na-eshi azụ ee anyị na-eshi azụ ghe ị eshi azụ ee ana m eshi azụ chinyere chinyere ọla eshi azụ ee ọla na-eshi azụ ide ihe chinyere ọ na-ede ihe ee ọ ede ihe unu unu na-ede ihe ee anyị na-ede ihe Ile uyo. Unu na-ala uyo? Ee, anyị na-ala uyo. Part E with class L verbs. Ana m afụ eji. ha anaghị afọ ezi ịvụ ede anaghị avụ ede anyị anyị na-avụ ede ịnọ nga anyị na-anọ nga ndụ ndụ la-anọ nga ya ọla anọ nga ị gburu ọla ahịa egburu mụ ana m ahịa egburu Chinyere ahịa egboro ifo ezi chinyela afọ ezi mụ ana m afọ ezi part f Questions and affirmative answers on Class L verbs. Unu na-afụ ezi? Ee, anyị na-afụ ezi? Ya? Ọ na-afụ eji? Ee, ọ na-afụ eji. ịkọ ji ọlaakọ ji ee ọlaakọ ji kinyere kinyere ọlaakọ ji ee ọlaakọ ji nga chinọlanọnga ịọlanọnga ghe ịlanọnga ee ana m anọ nga ha ha na-anọ nga a ee na ha anọ nga a ịfụ eji ha na-afụ eji ee anaghị afụ eji unu unu na-afụ eji ee anyị na-afụ eji Part G. Compound verbs and verbs with adverbial suffixes. ana m afụdo ehi ya ọla afụdo ehi ndụ la afụdo ehi ịnọdụ ala ndụla anọdụ ala anyị anyị na-anọdụ ala ha ana ha anọdụ ala ịzụrụ ji anaghị azụrụ ji mụ ana m azụrụ ji ya ọ na-azụrụ ji ịzụrụ anụ ya ọ na-azụrụcha ya anyị anyị na azụrụ anụ ya efu na-eyi anyị na-afụta ezi mụ ana m afụta ezi Part H Questions and affirmative answers with verbs with adverbial suffixes. Nana dala. ee anyị na-anọdụ ala ghe ị anọdụ ala ee ana m anọdụ ala amakọ amakọ la anọdụ ala Ee, ọ na-anọdụ ala. If na-eji amakọla afụ na-eji. Ee, ọ na-afụ na-eji. Unu. Unu na-afụ na-eji. ee anyị na-afụ ezi Izuru ede unu na-azụrụ ede ee anyị na-azụrụ ede ghe ị ede ee ana m azụrụ ede End of Unit 7